akwụkwọ ozi nke Pọl degara ndị galatia galecia isi nke mbụ Pọl onye ozi ọ bụghị site na mmadụ o siteghịkwa n'aka mmadụ kama o sitere n'aka Jizọs Kraịst sitekwa n'aka Chineke bụ nna onye mere ka o si na ndị nwụrụ anwụ bilie na ụmụnna anyị niile ndị mụ na ha nọ anyị na-edegara nzukọ kraịst niile nke galeshia akwụkwọ amara dịrị unu na udo nke si n'aka chineke bụ nna anyị na onyenwe anyị jizọs kraịst pụta onye nyere onwe ya n'ihi mmehie niile anyị ka ọ wee wepụta anyị n'ajọ oge nke dị ugbu a dị ka ọchịchọ nke chineke bụ nna anyị si dị onye otuto dịrị ruo mgbe niile ebighị ebi amen ọ na-eju m anya na unu na-esi n'aka onye kpọrọ unu na amara kraịst gbabiga ọsọ ọsọ otu a n'ozi ọma dị iche nke na-abụghị ozi ọma ọzọ ọ bụ naanị na ụfọdụ dị ndị na-eme ka obi lụọ unu mmiri ndị na-achọkwa ịtụgharị ozi ọma kraịst ma a sịkwa na anyị onwe anyị ma ọ bụ mmụọ ozi nke sitere n'eluigwe ga-ezi unu ozi ọma ọzọ tụkwasị ozi ọma nke anyị ziri unu ya bụrụ anatema dịka anyị kwuru n'oge gara aga ana m ekwukwa ya ugbu a ọzọ ọ bụrụ na onye ọbụla na-ezi unu ozi ọma ọzọ tụkwasị nke unu natara ya bụrụ anatema n'ihi na ọ bụ mmadụ ka m na-eme ka a kwenye ugbu a ma ọ bụ Chineke ma ọ bụ ana m achọ ụzọ ime ihe ga-atọ mmadụ ụtọ ọ bụrụ na anọ m na-eme ihe ga-atọ mmadụ ụtọ nke ya abụghị ori oru nke kraịst n'ihi na eme m ka unu mara ụmụnna m na ozi ọma na ọ dịghị ka mmadụ chepụtara n'ihi na mụ onwe m anataghịkwa ya site na mmadụ ọ dịghịkwa onye siri m ya kama o ruru m site na mkpughe nke jizọs kraịst n'ihi na unu nụrụ ihe banyere ibi obi m n'oge gara aga n'ụzọ ndị juu na ana m esogbu nzukọ chineke nke ukwuu rinne mebikwa ya ana m agakwarị n'iru n'ụzọ ndị juu karịa ọtụtụ ndị ọgbọ m n'etiti mba nke m ebe obi m na-anụbigara ozizi ahụ ọkụ oke karị bụ nke nna m ha nyere anyị n'aka idebe ma mgbe ọ dị chineke ezi mma bụ onye sitere n'oge m nọ n'afọ nne m kewapụta m sitekwa na amara ya kpọọ m mgbe ọ dị ya ezi mma ikpughe ọkpara ya n'ime m ka m wee zisaa ozi ọma ya n'etiti ndị mba ọzọ ngwa ngwa mụ na anụ arụ na ọbara agbaghị izu arịgoghị m kwa na Jerusalem jekwuru ndị buru m ụzọ bụrụ ndị ozi kama ejere m Arebia wee laghachi na Damaskọs ọzọ mgbe ahụ mgbe arọ atọ gasịrị arịgoro m na Jerusalem ileta Kifas mụ na ya wee nọgide ụbọchị iri na ise ma ahụghị m onye ọzọ n'etiti ndị ozi ma ọ bụ naanị James nwanne onye nwe anyị ma ihe ndị a nke m degara unu lee n'iru Chineke na-ekwughị m okwu ụgha mgbe ahụ abịaruru m akụkụ niile Siria na Silisia ma nzukọ niile nke Judia nke dị n'ime Kraịst nọ amaghị iru m ma ọ bụ naanị na ha na-anụ sị onye ahụ nke na-esogbu anyị n'oge gara aga ọ na-ezi ozi ọma ugbu a nke okwukwe ahụ nke ọ na-emebi n'oge gara aga ha wee na-enye Chineke otuto n'ihe a hụrụ n'arụ m ndị Galeshia isi nke abụọ mgbe ahụ mgbe arọ iri na anọ gasịrị arịgoro m na Jeruselem ọzọ mụ na Barnabas nkurukwa Titus ka mụ na ya yikọọ jee ma arịgoro m n'ụzọ mkpughe m wee debe n'iru ha ozi ọma ahụ nke m na-ekwusa n'etiti ndị mba ọzọ ma edebere m ya n'iru ndị a kpọrọ ihe mgbe ha nọ iche ka m ghara ịbụ onye na-agba ọsọ ma ọ bụ onye gbararị ọsọ n'efu n'ụzọ ọbụla ma ọbụna Taịtọs onye mụ na ya nọ ebe ọ bụ onye Grik erugideghị ya ka ebi ya ugwu ma n'ihi ụmụnna ụgha ndị ekubatara arị na nzuzo mmadụ ndị gbabatara ka a ledo inwe onwe anyị nke anyị nwere n'ime kraịst jizọs ka a wee mee ka anyị pụrụ oru ndị anyị na-enyeghị ụzọ n'ụzọ ido onwe anyị n'okpuru ha ee e, ọ bụghị otu oge awa ka eziokwu nke ozi ọma wee nọgide n'etiti unu ma site n'ọrụ ndị a kpọrọ ihe aha mmadụ ha bụrị n'oge gara aga o meghị ihe dị iche n'anya m Chineke adịghị ele mmadụ anya n'iru asị m na ndị ahụ akpọrọ ihe enyeghị m izu ọbụla kama n'akụkụ ọzọ mgbe ha hụrụ na enyere ri ozi ọma nke ndị ebighị ugwu n'aka m na ntụkwasị obi idebe dịka enyereri Pita ozi ọma nke ndị obibi ugwu n'aka idebe n'ihi na onye lụsịrị Pita ọlụ ike ka ọ wee lụọ ọlụ onye ozi nke ndị obibi ugwu onye ahụ lisikwara m ọlụ ike ka m wee jekwuru ndị mba ọzọ mgbe ha hụkwara amara enyere m James na Kifas na Jọn bụ ndị a kpọrọ ide nara mụ na Barnabas aka nri nke nwekọ ka anyị onwe anyị wee jekwuru ndị mba ọzọ ka ha onwe ha wee jekwurukwa ndị obibi ugwu ọ bụ naanị na ha chọrọ ka anyị cheta ndị ogbenye nke m nụrụ ọkụ n'obi ime otu ihe ahụ ma mgbe kifas bịaruru antiọk eguzogidere m ya n'iru n'ihi na ọ nọ n'ọmụma ikpe n'ihi na mgbe mmadụ ụfọdụ aka esighị n'ebe jems nọ bịa ya na ndị mba ọzọ na-erikọ ihe ma mgbe ha bịara o wezugabara wee kewapụ onwe ya ebe ọ na-atụ egwu ndị obibi ugwu ndị Juu fọdụrụ wee soo ya n'iwekwa iru abụọ nke mere ka iru abụọ ha dọrọ Barnabas onwe ya iso ha ma mgbe m hụrụ na ha agazighị dịka eziokwu nke oziọma si dị asịrị m na n'iru ha niile ọ bụrụ na gị onwe gị adị ndụ dịka ndị mba ọzọ ma ọ bụghị dịka ndị Juu ọ bụ ezie na ịbụ onye Juu isi agha erugide ndị mba ọzọ ka ha soo ụzọ ndị Juu anyị onwe anyị ọ bụ ezie na anyị bụ ndị juu dịka esi mụ anyị bụrụkwa ndị na-abụghị ndị mmehie ndị sitere na ndị mba ọzọ ma ebe anyị matara na agụghị mmadụ na onye ezi omume site n'ọlụ dị iche iche nke iwu ma ọ bụ naanị okwukwe ekwere na jizọs kraịst ka eji gụ mmadụ na onye ezi omume ọbụna anyị onwe anyị kwere na kraịst jizọs ka e wee gụọ anyị na ndị ezi omume site n'okwukwe anyị kwere na kraịst ọ bụghịkwa site n'ọlụ dị iche iche nke iwu n'ihi na site n'ọlụ dị iche iche nke iwu ọ dịghị anụ arụ ọbụla bụ mmadụ a ga-agụ n'onye ezi omume ma ọ bụrụ na a hụrụ na anyị onwe anyị bụkwa ndị mmehie mgbe anyị na-achọ ụzọ a ga-esi gụọ anyị na ndị ezi omume n'ime kraịst ọ bụ na kraịst bụ onye na-eji ozi mmehie chineke ekwela n'ihi na a sị na ihe m kwaturu ihe ndị a ka m na-ewuli elu ọzọ dịka ụlọ ana m eme ka mmadụ mara na abụ m onye njehie n'ihi na mụ onwe m sitere n'aka iwu nwa n'ebe iwu dị ka m wee dị ndụ n'ebe Chineke nọ akpọgidekowo mụ na Kraịst n'obe ọ bụghịkwa mụ onwe m na-adị ndụ ọzọ kama ọ bụ Kraịst na-adị ndụ n'ime m ma ndụ ahụ m na-adị n'anụ arụ ugbu a ana m adị ya n'okwukwe bụ nke m kwere n'ọkpara Chineke onye hụrụ m n'anya rarakwa onwe ya nye n'ihi m ajụghị m amara nke Chineke n'ihi na ha si na ezi omume abịa site n'aka iwu ya mere Kraịst nwụrụ n'efu ndị Galeshia isi nke atọ a ndị Galeshia na-enweghị uche onye riri obi unu ndị e were Jizọs Kraịst gosi ọra mmadụ n'anya unu dị ka onye akpọgidere ri n'obe naanị nke a ka m na-achọ ịmata n'ọnụ unu unu sitere n'ọrụ dị iche iche nke iwu nata mmụọ nsọ ma ọ bụ na unu sitere n'ọnụnụ nke okwukwe nata ya unu bụ ndị na-enweghị uche otu a ebe unu malitere na mmụọ nsọ ọ bụ na anụ arụ ka a na-eme ka unu zuo oke ugbu a unu hụrụ ọtụtụ ahụhụ dị otu a n'efu ma a sị na ọ bụ ezie na anụ hụrụ ha n'efu ya mere onye ahụ nke nwee inyezu unu mmụọ nsọ nke na-alụpụtakwa ọlụ dị ike n'ime unu o sitere n'ọlụ dị iche iche nke iwu ma ọ bụ na o n'ọnụnụ nke okwukwe na-eme ya dịka Ebraham kwere Chineke dịka Ebraham kwere Chineke e wee gụọ nke ahụ nye ya n'ezi omume ya mere maranụ na ndị sitere n'okwukwe ndị ahụ bụ ụmụ Ebraham ma ihe dịworo n'akwụkwọ nsọ ebe o buru ụzọ hụ na Chineke na-esite n'okwukwe gụ ndị mba ọzọ na ndị ezi omume o buru ụzọ zie Ebraham ozi ọma sị a ga-agọzi mba niile n'ime gị ya mere ndị sitere n'okwukwe ndị a ka a na-agọzi ha na onye okwukwe ahụ bụ Ebraham n'ihi na kahara bụ ndị sitere n'ọlụ nke iwu ha nọ n'okpuru ọbụbụ ọnụ n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ sị onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye ọbụla nke na-anọgidere n'ihe niile edeworo n'akwụkwọ iwu ime ha ma ọ pụtara ihe na ọ dịghị onye ọbụla a na-agụ na onye ezi omume na iwu n'iru Chineke n'ihi na onye ezi omume ga-esite n'okwukwe dị ndụ ma iwu ahụ esiteghị n'okwukwe kama onye na-eme ihe ndị a ga-adị ndụ n'ime ha Kraịst gbapụtara anyị na ọbụbụ ọnụ nke iwu ahụ ebe ọ ghọrọ ọgbụgbọ ọnụ n'ọnọdụ anyị n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ si. onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye ọbụla ka a na-akwụba n'elu osisi ka ngọzi nke Abraham wee rue ndị mba ọzọ n'ime Kraịst Jizọs ka anyị wee site n'okwukwe ahụ nara nkwa nke bụ mmụọ nsọ ụmụnna m ana m ekwu dịka mmadụ a sị na ọ bụ naanị ọgbụgba ndụ mmadụ mgbe edozisiri ya nke ọma ọ dịghị onye ọbụla na-ewezuga ya ma ọ bụ na-etinye ihe ọzọ n'ime ya ma ọ bụ Ebraham ka e kwere nkwa ndị a ya na mkpụrụ ya ọ sịghị na mkpụrụ dịka ọ na-ekwu okwu banyere ọtụtụ kama dịka ọ na-ekwu okwu banyere otu onye ọ sị na mkpụrụ gị nke bụ Kraịst ma nke a bụ ihe m na-ekwu ọgbụgba ndụ nke Chineke buruworo ụzọ dozie nke ọma iwu ahụ nke pụtara mgbe nnụ arọ na oru arọ na eri gasịrị ewezụgaghị ọgbụgba ndụ ahụ ime nkwa ahụ ka ọ ghara ịdị ire n'ihi na a sị na ihe nketa ahụ sitere n'iwu o siteghịkwa na nkwa ọzọ ma Chineke esitewo na nkwa nye Ebraham ihe nketa ahụ na amara gịnịkwa bụ iwu ahụ a tụkwasịrị ya n'ihi njehie ruo mgbe mkpụrụ ahụ ga-abịa bụ onye ekpoworo nkwa esitekwara n'aka ndị mmụọ ozi nye iwu ahụ site n'aka onye ogbugbo ma onye ogbugbo abụghị nke otu onye ma Chineke bụ otu onye ya mere iwu ahụ na-emegide nkwa Chineke Chineke ekwela n'ihi na asị na e nyerere iwu nke pụrụ ime ka dị ndụ n'ezie ezi omume ga-esiteworị n'iwu otu ọ dị ihe edeworo n'akwụkwọ nsọ mechibidoro ihe niile n'okpuru mmehie ka e wee were nkwa ahụ nke sitere n'okwukwe ekwere na jizọs kraịst nye ndị kwere ekwe ma mgbe okwukwe a abịaghị a na-eche anyị nche n'okpuru iwu ebe a na-emechibido anyị ruo okwukwe ahụ nke a gaji ikpughe ya mere iwu ahụ arụwo onye ozizi anyị ikuru anyị bịakwute kraịst ka e wee site n'okwukwe gwa anyị na ndị ezi omume ma ebe okwukwe ahụ bịaworo anyị anọghị ọzọ n'okpuru onye osisi n'ihi na unu niile bụ ụmụ Chineke site n'okwukwe n'ime Kraịst Jizọs n'ihi na ka unu ra bụ ndị emere baptizim ịba n'ime Kraịst unu yikwasịrị Kraịst onye Juu maọbụ onye Grik apụghị ịdị oru maọbụ onye nwe onwe ya apụghị ịdị nwoke na nwaanyị apụghị ịdị n'ihi na unu onwe unu niile bụ otu onye n'ime kraịst jizọs ma ọ bụrụ na unu onwe unu bụ ihe dị n'arụ nke kraịst ya mere unu bụ mkpụrụ abraham bụrụ ndị nketa dịka nkwasị dị ndị galecia isi nke anọ ma a m na ka ogera onye nketa ahụ nọ ka nwa ọhụụ ọ dịghị iche n'ihe ọ bụla n'ebe oru nọ ọ bụ ezie na ọ bụ onye nwe ihe niile kama ọ nọ n'okpuru ndị e tinyere ya n'aka ha na ndị na-achị ezinụlọ ya ruo oge nna ya buru ụzọ kaa aka otu anyị onwe anyị kwa mgbe anyị bụ ụmụ ọhụụ ọ bụ n'okpuru ihe osisi mbụ nke ụwa ka ejidere anyị dịka oru ma mgbe oge ahụ zuru Chineke zipụtara ọkpara ya onye a mụrụ site na nwanyị onye a mụrụ n'okpuru iwu ka ọ wee gbapụta ndị nọ n'okpuru iwu ka anyị wee nata ịdọka ụmụ ndị ikom ahụ ma n'ihi na unu bụ ndị ikom Chineke zipụtara mmụọ nke ọkpara ya baa n'ime obi anyị na-eti mkpu aba nna ya mere ị bụghị oru ọzọ kama ịbụ nwa nwoke ma ọ bụrụ na ịbụ nwa nwoke ịbụkwa onye nketa site n'aka Chineke otu ọ dị mgbe ahụ ebe unu na-amataghị Chineke unu bụ oru nke ndị na-abụghị chi dịka ha si pụta n'ụwa ma ugbu a mgbe unu maworo Chineke ma ọ bụ nke bụ eziokwu karị unu bụ ndị Chineke maworo unu si agha chigharị ọzọ n'ihe ozizi mbụ na-adịghị ike na-enweghịkwa ihe ọbụla nke unu na-achọ ibu oru ha ọzọ ọhụụ unu na-elezi anya idebe ụbọchị na ọnwa na na arọ ana m atụ egwu unu ma ọ nwere ụzọ ọbụla ndọgbuworo onwe m n'ọrụ na-arụ unu n'efu ụmụnna m arịọ m unu na onwe unu ka unu dị ka mụ onwe m n'ihi na mụ onwe m mekwara onwe m ka m dị ka unu onwe unu unu emeghị m ajọ omume ọbụla ma unu matara na ọ bụ n'ihi adịghị ike nke anụ arụ ka m ziri unu ozi ọma na mbụ unu akpọghịkwa ihe dị na anụ arụ m nke bụ ọnwụnwa n'ebe unu nọ ihe efu ọ sọghịkwa unu oyi kama unu na-ara m nke ọma dịka mmụọ ozi nke Chineke dịka Kraịst Jizọs olee ebe ọ dịkwa bụ ọkpụkpọ unu na-akpọ onwe unu ndị ngọzi dịrị n'ihi na agbaara m unu ama na ọ bụrụ na ọ bụ ihe unu pụrụ ime unu ga-aghụpụtawa ori anya unu nye m ya mere aghụghọ m onye iro unu n'ihi na ana m agwa unu eziokwu ha were obi na-anụ ọkụ chọọ unu n'ụzọ na-adịghị mma ma a na-achọ imechibido unu ụzọ n'ezi ka unu wee were obi na-anụ ọkụ chọọ ha ma ọ dị mma ka e were obi na-anụ ọkụ chọọ unu n'ihe ọma mgbe niile ọ bụghịkwa naanị mgbe m nọ n'etiti unu ụmụntakịrị m unu ndị ime unu na-eme m ọzọ ruo mgbe a ga-eme ka ụdị kraịst dị n'ime unu ọ ga-adị m nọọ mma ma a sị na apụrụ m ịnọ n'etiti unu ugbu a na ịgbanwe ọlụ m n'ihi na enwere m obi abụọ n'ebe unu nọ gwanụ m unu ndị na-achọ ịnọ n'okpuru iwu unu adịghị anụ iwu ahụ n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ na Abraham were ụmụ ndị ikom abụọ otu site n'oru nwaanyị ahụ otu sitekwa na nwaanyị ahụ nke were onwe ya ma ọ bụ n'ụzọ anụ arụ ka a mụworo nwa nke sitere n'oru nwaanyị ahụ ma esitewo na nkwa mụ nwa nke sitere na nwaanyị ahụ nwere onwe ya ma e were ihe ndị a maa atụ n'ihi na ndị inyom abụọ ndị a bụ ọgbụgba ndụ abụọ otu si n'ugwu Sinai pụta na-amụ ụmụ nye n'oru nwaanyị ahụ bụ Hega n'ihi na Sinai nke a bụ ugwu dị na Arebia ya na Jerusalem nke dị ugbu a bụkwa n'ihi na ọ nọ n'oru ya na ụmụ ya ma Jerusalem nke dị n'elu nwere onwe ya ya onwe ya bụkwa nne anyị n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ si. ka obi na-atọ gị ụtọ nwaanyị aga nke na-adịghị amụ nwa tiwa mkpu ọṅụ tikwa mkpu gị onye ime na-adịghị eme n'ihi na ụmụ nke nwaanyị arapụrụ naanị ya dị ọtụtụ karịa ụmụ nke nwaanyị ahụ nwere di ma nye onwe ụmụnna m bụ ụmụ nke nkwa dịka Isak ma dịka onye a mụrụ n'ụzọ anụ arụ sogburu onye a mụrụ n'ụzọ mmụọ nsọ mgbe ahụ ọbụna otu a ka ọ dị ugbu a otu ọ dị gịnị ka ihe deworo n'akwụkwọ nsọ na-ekwu chụpụ oru nwaanyị a na nwa ya nwoke n'ihi na nwa nwoke uru nwaanyị agaghị eso nwa nke nwaanyị ahụ nke nwere onwe ya keta ihe n'ihi nke a ụmụnna m anyị abụghị ụmụ nke uru nwaanyị kama anyị bụ ụmụ nke nwaanyị ahụ nwere onwe ya ndị Galeshia isi nke ise kraịst mere ka anyị pụọ n'oru ka anyị wee nwee onwe anyị ya mere na-eguzosi n'ike unu ekwela ka e were yoke nke bụ ibu oru tụhie unu ọzọ lee mụ onwe m Pọl si unu na asị na unu ekwe ka ebi unu ugwu kraịst agaghị abara unu uru ọbụla ma agwasị m onye ọbụla ike ka onye kwere ka ebi ya ugwu na ọ bụ onye ji ụgwọ idebe iwu ahụ dum a tọpụrụ unu na arụ kraịst unu ndị na-achọ ka e were iwu gụọ unu na ndị ezi omume unu siri na amara dapụ n'ihi na ya onwe anyị ji mmụọ nsọ na-echesi ihe a na-ele anya ike bụ ezi omume site n'okwukwe n'ihi na n'ime kraịst jizọs ọ dịghị ike ọbụla obibi ugwu ma ọ bụ ebighị ugwu nwere kama nke nwere ike bụ okwukwe nke sitere n'aka ịhụnanya alụsi ọlụ ike unu na-agbarị ọsọ nke ọma onye gbochiri unu ka unu ghara ikwenyere eziokwu ahụ nkwenye ahụ emere ka unu kwenye esiteghị n'onye ahụ nke na-akpọ unu ihe ike achịcha dị nta na-eko okpo ụtọ ọka agwọrọ agwọ dum mụ onwe m atụkwasịwo obi m n'ebe unu nọ n'ime onye nwe anyị na unu agaghị atụkwasị uche n'ihe ọbụla ọzọ ma onye na-eme ka obi lụọ unu mmiri ga-ebu ikpe ya onye ọbụla ma mụ onwe m ụmụnna m ọ bụrụ na anọ m na-ekwusa ibi ugwu gịnị mere anọ na-esogbu m nkwusa otu a emewo ka ọnya nke a bụ obe ghara ịdị ire ọ ga-adị m nọ mma ma a sị na ndị na-ekpu unu iru ga-eme onwe ha onozi n'ihi na unu onwe unu ụmụnna m ka a kpọrọ ka unu nwee onwe unu naanị unu ewerela iwe onwe unu ahụ nye ka ọ bụrụ ihe anụ arụ unu ga-eji mee ihe kama werenụ ịhụnanya pụrịta oru ibe unu n'ihi na edebezuwo iwu niile n'otu okwu bụ nke a hụ onye agbata obi gị n'anya dịka onwe gị ma ọ bụrụ na unu atarịta ibe unu arụ ripịakwa ibe unu lezie na ya ka unu ghara ikpochapụrịta onwe unu ma m ya ejegharịnụ site na mmụọ nsọ unu agaghị emezukwa agụụ nke anụ arụ ma ọlị n'ihi na agụụ na-agụ anụ arụ megide mmụọ nsọ agụụ na-agụkwa mmụọ nsọ megide anụ arụ n'ihi na ndị a na-emegide onwe ha ka unu wee ghara ime ihe ndị ọ bụla unu na-achọ ime ma ọ bụrụ na mmụọ nsọ na-edu unu unu anọghị n'okpuru iwu ma ọrụ niile nke anụ arụ pụtara ihe nke dị ka ndị a ịkwa iko adịghị ọcha agụ ịkwa iko ikpere arụsị ịgwọ nsị ibu iro esemokwu ekworo ọnụma ịkpa iche iche nkewa iru otu ịkpa asị ịṅụbiga mmanya oke ite egwu na ihe yiri ihe ndị a nke m buru ụzọ gwa unu dịka m ụzọ gwa unu n'oge gara aga na ndị na-eme ihe dị otu a agaghị eketa alaeze Chineke ma mkpụrụ nke mmụọ nsọ bụ ịhụnanya ọṅụ udo ogologo ntachi obi obiọma ịdị mma ịkwesị ntụkwasị obi ịdị nwayọọ imerụ ihe n'oke ọ dịghị iwu na-emegide ihe niile dị otu a ma ndị nke kraịst anyị jizọs kpọgidere anụ arụ ha n'obe ya na ọchịchị ọjọọ niile na agwụ ihe ọjọọ niile dị ya ọ bụrụ na anyị dị ndụ site na mmụọ nsọ ka anyị na-agazikwa site na mmụọ nsọ ka anyị ghara ịghọ ndị na-achọ otutu efu na-achọrịta ibe anyị okwu na-akpọrịta ibe anyị asị ndị galecia isi nke isii ụmụnna m a sị na ọ bụ ezie na-anwude mmadụ mgbe ọ nọ na ndehie ọbụla unu onwe unu bụ ndị mmụọ nsọ na-achị meenụ ka mmadụ dị otu a guzozie n'ime mmụọ nke ịdị nwayọọ na-elezi onwe gị anya ka a ghara ịwakwa gị onwe gị na-eburitanụ ibu na n'ahịa ibe unu na-edebezukwanụ iwu kraịst n'ụzọ dị otu a n'ihi na asị na mmadụ na-eche na ya bụ ihe mgbe ọ na-abụghị ihe ọbụla ọ na-aghọ onwe ya aghụghọ n'obi maka onye ọbụla wepụta ọlụ nke aka ya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 nke ahụ ka ọ ga-ewetakwa n'ubi n'ihi na onye na-agha mkpụrụ nye anụ arụ onwe ya ga-esite na anụ arụ ahụ weta mmebi ka ihe ubi ma onye na-agha mkpụrụ nye mmụọ nsọ ga-esite na mmụọ nsọ weta ndụ ebi ebi ka ihe ubi ma ike agwụla anyị n'obi n'ime ihe ọma n'ihi na anyị ga-eweta ihe ubi mgbe oge ya ruru ma anyị adaghị mba ya mere otu a otu anyị were oge ka anyị na-alụ ezi ihe n'ebe mmadụ niile nọ maka anyị na-alụ ezi ihe karịsịa n'ebe ndị ezinụlọ nke okwukwe anyị nọ leenụ otu mkpụrụ akwụkwọ nji aka nke m degara unu dị okpotokpo ka ha ra bụ ndị na-achọ ka ha maa mma na anụ arụ n'iru mmadụ ndị ahụ na-erugide unu ka ebi unu ugwu ihe ha ji mee ya bụ naanị ka e wee ghara isogbu ha n'ihi obe kraịst n'ihi na ndị kwere ka ebi ha ugwu ọbụna ha onwe ha adịghị edebe iwu kama ha na-achọ ka ebi unu ugwu ka ha wee nyaa isi na anụ arụ unu onwe unu ma chineke ekwela ka m nyaa isi ma ọ bụghị n'obe onye nwe anyị jizọs kraịst nke esiteworo na ya kpọgide ụwa n'ebe m nọ kpọgidekwa m onwe m n'ebe ụwa dị n'ihi na obibi ugwu abụghị ihe ebi ugwu abụghịkwa ihe kama ọ bụ okike ọhụụ ka ha rakwa bụ ndị ga-agazi dịka ihe ọtụtụ a si gị udo dịkwasị ha ya na ebere dịkwasịkwa Izrel nke Chineke site n'ugbu a ka onye ọbụla ghara isogbu m n'ihi na mụ onwe m na-ebu na arụ m apa dị iche iche na-egosi na abụ m onye Jizọs ka amara nke onye nwanyị Jizọs Kraịst dịnyere mmụọ unu ụmụnna m amen